tin wụna mgbe iman tetere n'ụra bilite si na ya ga-ahapụ dis slave mentality arụ ihe ndị ọcha butere anyị na ya ga-ahapụ ha soro ndị mbụ na ndị egede soro ihe ndị nna nna anyị ha domere n'ala anyị soro chukwu soro ndị mbụ na ndị egede all his house ụmụnne na ụmụnna ya wụ ndị ga-asị weta onye ahụ ka e gbuo that onye up from the guidelines of the slave masters. And the Ahapuya, the slave masters ga-abịa bịa continue na-eme anyị enslaved. This ndị ọcha apụọna n'ala Igbo bete nwere ha agents. Ndị ọcha apụọna n'ala anyị bete nwere ha their foot soldiers which is the priest and the pastor. So those idiots now akoro our people bullshit things that never existed.